ọdịda anyanwụ i ndị ọma na-ege ntị ekene m ụnụ ọ na-apụtakwa ọfụma ebe ọbụla ụnụ nọ ọ bụ n'ịzụ ahịa ọ bụ n'ebe ndị gọọmenti nọ ụnụ nọ na-ede ede na-aga aga na-abata abata ya gaziere ụnụ ọtọkwa mụnwa bụ oriakụ ụnụ ngozi nwosu nọkwa ebe a taa na-asị na hmm, ihe anyị ga-ekwu okwu bụ ihe gbasara ịba aha n'ala Igbo maka nna ịma na ndị be anyị si ahụ onye na-edue adị ama ama biko nụ unu ga-atọ ntị ọfụma mana unu aṅụ na ngwọ na nkwụ na-abịa dịka m wee kwuo na taa ihe anyị enyoba anya bụ ihe gbasara ịba afa n'ala Igbo na oke mkpa ọ dị o nwekwe na onye ọzọ mụ na ya ya ekwu ya bụ okwu na-abụrọ nwanne m nwoke igwe gaboski igwe ezue na-abatete igwe ndewo Eh, biko igwe ojii nọ na tebụl inwe ọjị ei nne daalụ mm. nne afụgonu m ọjị um, afụrọ m ihe si ya afụrọ m nzu maka m Nwa eh. nhapụzi anyị ma nzama amabugo nzu ụtụtụ amabugo m nzu ụtụtụ Biko ọjị ụtụtụ nwa agụkwugo m mana ebe igwe batara beghị uche ọjị ma ewere ha tinye n'akpa ọ bụ ogologo ndụ na-arụ isi ike a sị ife anyị ga-eri bịa ife eri ya abịakwana anyị si. ihe anyị chọbalụ wee gbadataba ije anyị afụ ya amaji kwuru mmaji o nwere ọtụtụ okwu anyị ekwukpowe ọjị a maka na Chineke egozibugo ya ka etu iwetara e ya ị wetara ogologo ndụ weta arụ isi ike weta ihe akụakụ weta ihe enwe enwe. weta ihe ọbụla ya enye gị obi aṅụrị hmm. nyekwa ezinụlọ obi aṅụrị ka ọ ya bụ mgbasi ọzọkwa onwekwa ka o siri kpọkwa igwe ya bịa ka o soro unu mụrị ahụ soro unu nwa aṅụrị ihe dịka ihe ị na-eme ebe ijekọ eteka mbido akwa na ahịa arụ mana mgbe alarụba ụla ọtọgo ụtọ ekwobe ya ekwobe ihe gbasara ihe na-eme ihe emechasịa ala welekwu ya were ihe ejide ụmụ gị ụnọ ha were ya gaba n'iru ọ ya eweta n'ala Igbo ọ ya eweta ụba ọ ya eweta amamihe ọ ya eweta ihe ọbụla ya enyere Igbo aka o wee gaa n'ihu na ihe ndị aka anyị na ya Chineke ka ọ bịakwa were ebere na afọ ụmụ ya gozie ọjị ya bụ ka anyị taa ya ka ọ zụọ arụ na mkpụrụ obi site na Kristi onye nwe anyị daalụ hmm. Hmm. eje hmm. na n'iru na agụghe ụzọ agụghe ọnụ igwe hmm? ị ga-adị ogologo ndụ na arụ isi ike igwe biko ife m ka ibu ụzọ kọwara anyị nwa bụ igbo ndị ọma na-ege ntị ka anyị ghọta bụ gịnị dị n'afa eh, nne ịma na ịbịa n'ala igbo amụọ nwa o nwere omenala ndị Igbo na-eme a na-akpọ ịgụ afa ịgụ afa ahụ o nwere ụbọchị ọnọya adị awee baa nwa amụrụ ọfụ afa ịbara ya afa ahụ nne ya mụrụ ya na-abịa afa ọ aza mana ọ bụrụ na nna nne ya nọ ekugharị ya nna nna ya ka ọ gụọ ya afa etu afọ m nọ nna m nọrọ, mụọ nwa ekugara m ya nna m nna m agụọ ya afa mụnwa agụkọ ya afa mụ na nwunye m ya agbakọ ọnụ gụọ ya afa nna m agụọ ya afa ọ bụrụ na nna ya ochie ya nna m nne ya nọ ekugharịa ya mgbe ụsara ya ekutere ya nwa ekute ya o nwere ihe o eji fụ nwa ọ fụsịa ya ọ gụọ ya afa mgbosi a ga-agụ ya afa a na-eme ka omenala a na-eme ka mmemme ka o nwere ihe a na-eme ọ na-abụ nnukwu ihe ịgụ nwatakịrị afa nwatakịrị a mụrụ ọfụ nne ya na nne ya na-ewepụta afa a ya agụ ya ha na-ewepụta mana onye na-ewepụta ya bụ nne ya mana ịma na-abazi ya n'ime ya na nne ya wepụtara afa ee n'ala Igbo nna nna ya nọrọ nna nna ya ewepụta abakwa ya afa nke ya nna nna ya nọrọ ọ nwere mgbosi a na-ekugara nne nne ya nwa amụrụ ọba ya afa nke ya mgbosi hmm. ahụ mgbosi ọyizi ọ na-afụ ya ọ kpọrọ ha ya bata ọba ya afa afọ ahụ aba bụ afọ igbo ọrụ abụ afọ oyibo afọ oyibo bụ nke a na-akpọ nke mmiri chukwu ya afọ baptizim a na-akpọ ya afa mmiri chukwu ọ jego etinye mmiri chukwu mana nke anyị bụkwụkwọ mmiri chukwu afa nke anyị bụ afa chukwu hmm. nke nna ozi afa nke mmiri chukwu nke baptizim <laughs> nke anyị bụ nke afa osebụlụ ụwa afa osebụlụ ụwa hmm. hmm. ee eh, ma n'afa abasịa afa na ihe a na-aba n'afa ndị Igbo si n'afọ onye na-achọ gị ya afọ onye na-achọ gị ya o nwere ihe ya emenụ ya ebute afa a na-aba onye o nwere ihe ya emenụ ọ bụrụ ihe ịrụba ama bụrụ ihe a eji maka ya ya achọ afa ya aba nwa acha abaa ya afa ọ bụrụ na ume ọmụmụ na-eme nwanyị wee metee ya aka a na-amụzi ya amụ na ezinụlọ amụọ nwa ara achọzi afọ achọ ọ bụrụ nwoke o nwere ike ọ baa ya n'ogbo ọgụ ya bụ n'ogbuoru m ọgụ hmm. ọ bụrụ nwaanyị o nwere ike ọ negide nwaanyị ọ baa ya chikwube ọ baa ya chizọba m ọ baa ya ihe sọrọ ya mana ọ bụzi ya na na nwere ihe ọ na-achụ wee chụgide ya o kwere ya achụta o nwere ọdịnanya o nwere ike ọ mụọ nwa ọ na ya sị na nchekwube ka nchekwube ya afọ ọbụ na efu nwoke ma ọ nwaghị ma ọ bụ ezinụlọ nyere nwa nwere ihe ebu n'obi wee nye ya mana ka ọmụmụ si wee dobe na mgbe ụfọdụ na n'afọ ahụ nyere onye ka ọ na-ebibe na ndụ ya afọ ya bụ ka ndị Igbo na-asị na afọ onye na-achọ gị ya ife onye ejegide hụ nne ya na nna ya wee baa ya ngozi ije nene na ezinụlọ ahụ ịmalụ nwere etu ihe si wee dị tupu ọ bịa ụwa ọ bịazi ụwa akụnụba ihe niile dị ihe gbanwebe nne ya na nna ya wee sị na ọwa onye a butere anyị ngozi afọ ya bụrụ ngozi ọbịa bụrụ na n'onwe ka o si wee bụrụ nke o biela aka o kwere agobie ọmụzịa nwa nwa ahụ wee bụrụ ihe niile bi o nwere ike ọ sị na ife ọma abịa hmm. afọ ya bụrụ ife ọma o nwere ike ọ bụrụ na ọ nwa nwoke ọbụ nwaanyị ọ ya onyinye Chukwu nọ ihe o nwere ike ọ bụrụ na nwoke na nwunye ya na-achọ nwa nwoke ka ha mụta nwa nwoke ha mụọ nwa ọ bụrụ nwaanyị ọ sị nọ n'ihe chukwu nyere ya na ọ bụ onyinye chukwu na ihe o nyere m ka m welụrụ ịbịa na be m amụrụ m nwa mmụ ya makarịa mụ na nwunye m nnekasịa ya nsị na ezekwa ọrụ njọ ahụ ya bụrụzi elu njọ mmụọ <laughs> ọzọ ọ dịkọ nke ahụ makarị nsị ya na nke a ya dịrị nna na ọ dịrị nna ya bụ afa gị mmụọ ọzọ nke nụnwa bụrụzi ya nsị na nke a n'ọkwọchi ya ararụkwọ chukwu ọ bụrụ rarụ chukwu ụmụ nwanyị ịtọ ka m mụrụ izizi amụtara nwoke nna ajụ nwunye m anyị ewere n'etu chineke ziwe ọ sị mba na-aya ekpebekwa ekpere anyị amụsigo wee mụwakwazi ya wee chelụkwazi ya nọkọtazi ya wee mụọ mụọ nwoke anyị baa ya kurie echi igwe ifugo ka afasi mm. ya lọlọ amara m ife ngekwu ịnwaka ya mm. afọ onye na-achọ gị ya afọ a bụ afọ a na-aba mmadụ n'ụwa afọ onye efe onye ji ebi ị bịa gazie n'afọ ndị mmadụ na-aba onwe ha maka na ịbasị ahụ nke nne gị na nna gị baa ajụta ihe okịta a gị bụ onwe gị afa ị nwere ike ihe ụfọdụ ị na-afụ ndị mmadụ na-ahụ nakọta rapụ nke nne ya na nna ya baa ya baa nke hmm. igbo ọma na-ege ntị ụnụ na ha anụ na anụ a sị na afọ onye na-edu ya mana ọ na-aṅụ na ngwụ na nkwụ na-abịa Hmm, ụmụnne m ndị ndewonu tụmatụ ndị si esi wee na-abata abata na-enene anyị n'ife anyị na-eme taa ife anyị na-ekwu okwu ya taa bụ ife gbasara afa otu o si wee dị mkpa n'ala Igbo biko na-eso n'anyị igwe <laughs> si na-ahafụ onye na-edu ya ya bụ tupu mmadụ na-agụ nwa ya afa ọ ya amagodu ihe bịarịa ma otu ọ dịrị tupu ọ gụọ onye afa ọ bụ na ana Igbo niile ka ọ bụ na o nwere ndị ụfọdụ na-agụ afa nọ maka na ka agụọ afa ọ na o nwere ife menụ n'ala Igbo Igbo ara agụ afa na nkịtị Igbo na-agụ afa site n'ihe menụ site na etu ụbọchị si wee dị ihe chifote ka eji agụ afa nke a bụ afa ndị Igbo na-agụ ọ bịa nke mmadụ na-agụ ọnwụ ya maka na ngwere si n'elu wee matuo daa n'ala kwee n'isi si na ihe ọbụla onye etoghị ya eto onwe ya ndị Igbo na-eto onwe ha ndị Igbo na-emebe ife emebe mechachasịa nene onwe ya si na onwere onye ya ka ya toke na onwe ya ọ gaa sisi tubie ome ọkachie sisi tubie na ya bụ ugo egbuzugo si ya ọ ọchịla ọzụwa were afa dị iche iche maka na o nere onwe ya maa na ya nwago na ya nwa na ya mere ihe niile a na-eme ọ na ya ya echebeghozie mgbe a bịa chie ya echichi ka ya chike n'onwe ya zaba ị na ya ọkwa afọ gị bụ michael osimba na ya michael na ya afọ ya bụ ọmọkachie na ya afọ ya bụ ọchịrị maka na ya ma ndị ya chịrịgo ọzụwa na ya ma ndị na ya nyegoro aka na ya ya hozi mgbe a bịa chie ya ma ọ na-etoro ya eto onwe ya bụ afọ ọbụla ọbịa bụrụ nwaanyị ka a nụtara ọfụ n'ezinụlọ ọbụla ọsụkwa ya bụrụ na nne ya ba ya ngozi nne ya baa ya ifeọma ọjọ edebata ha baa ya afa ha chọọ ka ha na-etu ndị amara ihe ha na-etu ha ya aba nwere ike kpọbụ ya oyiri di ya kpọrọ ya e, e, e, agbala garịsịa agbala karịsịa ụfọdụ enwere ike nekọta nwaanyị kpọbi ya amerịka ameri ha na-atụ nwaanyị lọndọn ihe afụ ndị a na-etu lọndọn nwee ndị a na-etu jamani ọ bụrụ na n'ebe di esi na-ụta maọbụ ebe di ejere e maọbụ na ọmaka di ya bụ ndị na-esi lọndọn abịa ọ na-aba afa o nwere ndị a na-aba eletrik na-enegasị anya ọ na-enwu ịma na gboo na ihe ihe bara balabala etu asị na ihe acha ka mma na na ụcha ka eletrik efụzi ya nwaanyị abaa ya eletrik so ndị Igbo na-aba afa dị iche iche mana afọ ọwụ na ịfụrụ abalị onye na jụọ ya kedu ihe mere eji baa ya afa o nwere nwere ihe mere eji wee baa ya afa hmm. tupu abaa mmadụ afa na o nwere ihe merenụ mm-hmm. biko igwe ka m jụọ ebe isi na tupu abaa mmadụ afa na o nweriri ihe merenụ ọ bụzi na o nweghị ihe mere a o wee wuru na nna na-agọ mmụọ ewee baa ya afa ndị mmụọ dịka ịma na enwe ụfọdụ ndị afa ha a na-ada edu ha aga ije ma ncha site n'afa nne na nna aba ha ka ha tonite ha wee jụ na ha ma nza ya bụ afa ihe na-ekwu yiri eyi ihe mere na ịbịa n'ala Igbo o nwere ihe ndị gboo nesiri anya wee baa afa ndị azi ọgbara ọfụ kunitezie ha mara ebe si wee bido ịma na asị na onye anọrọ ebe nọ wee e, e, e, edebe n'ozu na abụasị ya abụọ osi n'ụkwụ onye a marọ nne ya arapụghị nzu ọ bụrụ na ịpụba nne gị nzu ma ị mara ya ịmagụwa nne onye ọzọ n'ụzọ ị ya nne gị tupu ịpụọ ya nzu ọ bụrụ na ịmarọ. ihe mere eji wee baa afa ya bụ afa ya agbagharị maka nwere n'obodo m ndị afa ha bụ eke enwe hmm. eke bụ nnukwu arụsị bụrụ nnukwu ihe a na-emepe emeghe na mgbe gboo ọ bụrụ na ihe sikata agha ike ma ọ bụ na achụgharịkata gị ị nwere ike iwere onwe gị jee gụọ n'ofu alụsị si na alụsị ya n'ọghị onwe m ka ihe na-emeghara gị o nwere ike alụsị ya ụlọ alụsị a na-akpọ eke ije idelu ịṅụọ ya mba si ya eke n'ọghị onwe m afọ na abụrụ ndụbe eke enwe hmm. ụmụazị tonite ihe niile ha na-eme nwere nke ekwe eh, ha eme ha mara ha si na ya akwụkwọ n'afọ a eke enwe anyị nwa na ọkụkọnụ mma na anyị chenji anyị zere afọ ọzọ ka anyị chenji anyị mara ihe anyị eme wepụ afọ a ka anyị zaba afọ ọzọ ha wee gbanwee afọ ha wee ụfọdụ si na chukwu nwe wepụzi eke nwe si na ya chukwu nwezi ka ya wee zuo ike Ọ nwere ndị ọ nwere ndị ọzọ ọ yara ijegidelu ebe ha ịnụrụ afa ha na-aza ọ bụrụ afa alụsị ka ha na-aza alụsị ebebere alụsị ajụgoro ajụ n'ala Igbo hmm. chụpụ ya achụpụ wee na alụsị a na-enye nsogbu na alụsị ya were ezigbo alụsị ịma e na alụsị dị n'ala Igbo nwere ndị bụ alụsị eji wee je ọgụ nwee nke bụ alụsị eji wee gbanweta ekpocha ajụ ihe mere eme ajụ ihe mere eme bụ na na mgbe gboo a na-ele ma oru a na-ele mmadụ a na-atọ mmadụ a na-eme ihe dị iche iche onwe alụsị eji wee mee ihe niile a ọ bụrụ na ọ nwere ofu onye mgbe gboo a na agọrọ mmadụ alụsị a na-ewere alụsị gọọrụ mmadụ alụsị nwere ike onye nwe nsogbu ọ na anụtara ọrịa nwaanyị eje nụta ofu ada debere alụsị ọ bụrụ na nwunye alụsị nwaanyị ahụ nwa nwa ọ bụrụ ụmụ ọmariko alụsị ya na-ekwu bụ alụsị a na-akpọ ọmariko ọ bụrụ ụmụ ya unu azaba ọmariko ọmariko bụ afọ alụsị iru ebe ahụ ihe niile a na-ada na akụrụ n'igwe na akụrụ n'igwe ụmụazị amara ebe afasibido amara ihe mega dị gboo gboo n'ala amere esi e n'elu si n'ala e ọya ụka ya wee nọkọtazi hụ na ezinụlọ niile bara ụka ka ha jee nọ ebe nzọpụta ya esi hmm. mana ihe na-eme ha si naanị na-aya esikwelu na kwa. maka ekesi na ala tupu ebunye dọkwasa n'isi a ya esikwa na ala wee tọghesịwa wee bọghasịwa oluzie maka na ha mara ebe e nọ wee ke dịka etu ha sikwa na onye amara ebe esi n'ozu na-esi n'ụkwụ abụọ ha wee si na ihe bụ ka ha baa ụka ka wee maa na ihe a ekpochanata mana afa dị n'ala Igbo nwere ife eji wee baa ya na ọ bụrụ na ịchọba isi ọchụ ijebe n'ụzụ ọ bụrụ na ịchọ na ihe ewepụ afa gị gbanwee ya mbe ijubagolo ha ezinụlọ ọbụla kwesịrị na ha ya ache n'isi isi nke baịbụl kwuru si na jee n'isi isi jee n'isi isi ha jee n'isi isi ha wee mata ebe agbụrụ ha si hmm. agbụrụ bụ nke nna kpọ lineage eje ịmata ebe agbụrụ unu si iwee mara ihe anụ unu ji wee na-azada afọ unu na-aza wee mara ihe mere unu ji wee biri ebe unu bi wee mara ihe megara na ana ka ọ ya bụ onwe ihe mere na unu ama ebe unu ya esi afọ dị n'Igbo emika afọ ọbụla a na-aba n'ala Igbo miri emi afọ ọbụla efu ezinụlọ ọbụla na-aza nwere ebe o si ọ ha jee n'isi isi ha wee fụ ebe o si wee mara nke bụ ezigbo ya na nke bụ ajụ ya o nwere ezinụlọ ọdụrọ ndị Igbo ara azala afa gaba ọ bụrụ na onye bụ nna gị bụrụ ezigbo mmadụ ịzala afa ya na-aga mana ọ bụrụ ha na-ajụ ihe bata ịchọọ izere onwe gị na-ajụ ihe ahụ ịgbanwe afa chọrọ onye sote nụ bụ ezigbo mmadụ zaba afa ya ya bụ n'eziokwu eziokwu n'ala Igbo afọ onye na-edu ya hmm. Hmm. chukwu abịa mma ọ dị mma igwe biko ịma na kịta anyị nwere afa dịgasị iche iche ọ gịnị kpataziri ụmụaka enwere ugbu a ọ bụkwa sọsọ ụmụaka ma ụfọdụ akatikoro ahapụ aha nne na nna abara ha azaba ọzọ ụfọdụ o nwere ike ọbụrụ na ife ọbụbụ ee eh, Chukwuebuka ọ sị na mkpọbiri a bụ Chubi ọ gịnị bute nke a n'ala Igbo nne ihe mere na ndị Igbo si na ihe niile na na ka osisi si sọ ọnya ya na ihe a bụ ka osisi si sọ ọnya malụkwa na ndị Igbo na-ekwu si na ife onye na onye nwe bara uru ihe niile dị n'ezinụlọ na bara uru ihe dị n'ezinụlọ abara uru bụ ọnwụ hmm. na nna gị bara gị afa basịa gị afa inenesie afa nna gị bara gị bụrụ afa igbo ọ bụ so igbo ka anyị fụrụ ụdị ihe a ụfọdụ bụ ndị ọcha bịara na be anyị ha bịara n'ala igbo ha bịara n'ala yoruba ha bịara n'ala hausa anagide a adị afụrụ m onye yoruba na london afịa bụ adị nsị akada afa gị ọsị na adị ha igbo ndị ọma na-ege ntị ya bụ ife dịkwa egwu ụna aṅụ na ngwọ na nkwụ na-abịa Hmm. ụmụnne m na ụmụnna m ọ na-ana egekwe ntị tụmatụ onye si esi wee na-abata abata ugbu a ihe anyị na-akọ maka ya bụ ịba afa n'ala Igbo onye mụ na ya na-ekwukwa n'ugbo Igwe Gab Okoye Igwe hmm. anyị nọkwa na mkpọbiri afa na-ewu kịta eh, mkpọbiri afa bụ n'ala Igbo ka ka nkụ afụrụ m onye Igbo na obodo Eliza obodo London wee bụrụ onye mma ya bụ Nneka wee machapụsị ya Nneka ọgba m nkịtị Nneka mgbe o ji wee nọkọta mmetụzie ya aka si ya Nneka ọ sị na afịa bụ Neki Neki na bụrụ Nneka ọ bụzi nkịta efor chukwuma ọsị na afịa ahụ chuks ihe niile a wee nata wee kpọọ nna m wee jụọ ya ọgịnị na-eme o wee sị m na ọ bụ ndị ọcha bịa wee kpọdo ihe niile anyị nwee isi naanị onye efuzi na Igbo ọ bụrụ na o tinyere afọ ọcha n'afọ ya ya bụ nke a na-akpọ ngiri igbo o weta ingilishi o tinye igbo ọ bụrụ ngiri igbo na ọ bụrụ na o tinyere ya ọ dịghị ka ihe soro biri na ọ bụ ya mmadụ ya eji na ha na-eme ya ọ gwara m na ọhụ so na afọ igbo ka ha na-eme ya na mmadụ bara nwa ya Michael Ọzaba Miki baa nwa ya nke nna Josaya ọzaba Josi ọbaa nwa ya e, e, e, Uchenna ọzaba Uchi <laughs> na Ifeọma na-azazi ifi mm, na Ngozi na-aza enji na ọ dị ya ka ọ zaa Ngozi bụrụ mmebi ya bụ nne ịnenebe ya ịfụ na ọ bụ afọ oyibo oyibo na-agụ onye igbo o wee bụrụ na ihe niile ahụ bụ na igbo ọ bụ ejuru ya afọ hmm. ọ ya kpatara n'ihi afọ onye igbo gịnị ya tokwara n'ụlọ ọ bụrụ so n'ụlọ too n'ụlọ n'ịma na ito n'ụlọ dị iche onye gịnị ya takọrọ akara gịnị kọrọ egwu ọnwa gịnị a ya gbakọrọ koso hmm. bụ onye toro n'ụlọ ọ bụrụ nwaanyị onye gịnị na ya kpọkọrọ ọga zụrịkwa ntọrọkọtọ gị ya tolu n'ụlọ o wee bụrụ na onwe ya ejuzi afọ na ya bụ onye Igbo hmm. ị na-agwazi ya okwu Igbo ọ na-agwa gị okwu oyibo o wee bụrụ na ike ndị Igbo ịbụa oyibo ka ha na-asụ ha sụọ oyibo ige ya ntị idebe ntị etu a ịmarụ na onye Igbo maka mgbe oyibo daba na itikurudu ịmarụ na ọbụ Igbo ka onye a ji mere oyibo ịnụrụ ka onye kwuru okwu si si ya wetalụ kamela lolue ọ bụ Igbo ka ọ na-asụ <laughs> eziokwu ya onye Igbo sụọ Igbo ma ọ bụ sụọ oyibo ihe ama mana ihe anyị na-ayọ ha bụ ịchọwo n'ịsụ oyibo ịsụ oyibo ịchọọ ịsụ igbo ịfụ nwanne gị sụọ igbo ọrịa ka anyị ji were otu a na-akpọ sụpụ igbo ma ọ igbo ọ ka anyị yọba ndị be anyị ihe niile ahụ so igbo ka ọ ka nkụ irue na ana yoruba ịfụ na ndị yoruba ka na ebe ọ na ha nọ ihe izi ha na-akụziri nwa ha bụ omenala ha na asụsụ ha na afọ ya ịjụwa e ya si ya kedu afọ ya ịfụrụ mmadụ na amerika kedu afọ gị ọ sị na afọ ya ofu nke ịjụwa e ya onye a kedu afọ ya ọ sị na afọ ya ụfọla esi ya kere ya ụfọla ọ sị gị ụfọla nke ọ ya ọ sị na ọlashade ọ gwaghị afọ ya yoruba ya ịjụọ e onye igbo isi ya ịfụ michael jones ị na-ajụ ya kedu afọ igbo ọ sị na I've told you my name. Michael Jones and ọ na-enye ya obi aṅụrị ịgwa gị na ya ara anụ Igbo mana asụsụ ya nọdaa n'ukwu hmm. mgbasi ozu tọmalụ ebe ka ebu ya eje anụ Igbo ebughiri ya bata a na-asị na nweke ka ebunata ụmụazị nọ n'ụlọ ọkwụ nweke ndị bu ya bata a na-asị na Michael Jones a na-asị ha ọ bụ ozu nwa eke ka unu bụ ha na-asị na Michael Jones nne ya mara onye bụ Michael Jones ihe ọma nwa eke ọmụ ya bụ ayịyọ anyị na-ayọ ndị Igbo bụ afọ agha azụba agha n'ala Igbo ma ụmụ zaba kenie Igbo ka a wee mara ebe isi na ọ nwere onye si na ịsụrụ Igbo na ahịa ekenye gị oke gị na naijiria. ma ọ bụ n'ebe ije nsogbu ka ọ bụ n'ala Igbo n'ala Igbo ka ọ ka nkụ na ịya aba mmadụ afa ọ ga-abagharị ya onwe ya baa ihe ọzọ ana ihe na ọba ịma na afọ oyibo ka o were tụkwasa ụfọdụ were tụkwasa na nke Igbo ụfọdụ were nke Igbo tụkwasa na nke oyibo onwego igwe ife ikwu onwego nke menụ nke a nwoke nọ n'ife onyonyo aga m akpọ afọ ya ihe e ji wee mara ya n'obodo anyị nọ bụ afọ ọzọ oge ife mezi anazịa be ha afa dị iche bụ ihe a kpọziri onye mkputa bịa nna ya bụ na ị nwecha afa dị ụta gị na-asa afa ebe ezikwanụ ka isi wee fụ afa nke ị na-azazi ọsị ee nọọ ka e wee zachara afa ka ife wee dị mma ọ pụtazi na afọ anyị adị eduzi anyị ka ọ na gịnị na-eme ihe ahụ ehm, nsogbu onwe mmadụ ejughị afọ na onwe mmadụ atụghị ya n'anya na ebe o atụghị ya n'anya hmm. ọ bụ ihe du nke ahụ nke ahụ abụrụ Eh, na onwe anyị e, afọ anyị eduru anyị afọ anyị na-edu anyị mana ihe kpọrọ nkata ya ka ọ ya aza nke a bụ na mmadụ amara ebe o si na mmadụ amara ihe na-eme ọbịa mara nke ọ na-eme ọbịa na-enye ya nsogbu ọwụ ihe ahụ were igbo niile ka o ji o nwere ndị oji na ifụra ndị oji ha na-achọ ikobe akpa ha n'ebe oge ha eruru maka ọ bụrụ na e-, oge ruo ịbata n'ebe a ọ bụrụ na ị e bụrụ nnukwu mmadụ ebe ịbata ọ bụ ngụnwa ya akwụnyere ebe ịbata ugwu ọchị na ọnụ bụ ngụ ya kwụnyere ya ugwu maka idebe oche ahụ otu ifu dozie ya idozichasị oche ọ bụrụ nnukwu oche isi na idebe rie ndị eze oche ahụ na onye eze anọghị na ya onwere ihe mana onye eze jegidebata wee chọrọ osita ite e, e, e, nwaanyị nọdụlokwu bụ obere ọcha a na-akpọ nwaanyị nọdụlokwu ọ bụrụ na ya ka ọ je nọ ihe eme mgbe i ije dobe onye pụta isi a na nna m dị azụ ka iwe o were na ọnịcha nọrụ n'ọcha ọ bụrụ ugwu ka ọ kwụnyere ọcha ahụ mana ọ bụrụ na idozichesia nke nnukwu bịa bụrụ na nwaakara ogoliji nọ na ya ọghọzi nnukwu oche na anyị eji ya na-ama atụ ọrụ a nwa ngwụrụ nwa nọrọ na ya hmm. gụbụpụ ya ka nwere ihe ya bụ na ọ bụ ihe i mere onwe ka ị ya abụ ọ bụrụ na ije dozigharị afọ gị wee baa ya nke a baa ya nke a emeghị bụrụ mmadụ mana ọ bụrụ niile anya n'ala Igbo ịfụ ndị Igbo ji biri Nnamdi Azikiwe ihe niile o jere n'ije afọ Igbo ya ka ọ na-aza Mbazulike Amaechi ihe niile o jere n'ije afọ Igbo ya ka ọ na-aza Chinua Achebe ihe niile o jere n'ije bụ afọ ya ka ọ na-aza na e nwatakịrị ahụ Chimamanda ọ bụ afọ Igbo Eh, ije هذا ijefu nwatakịrị ahụ nọ na eh, ihe na-aza ugoezu ezu ọ bụ afọ igbu ya ka o ji ọ na-ada ụda na ị nwere ezigbo afọ gị na-aza mana ọ bụrụ ha nọ ka iburu afọ oyibo gwọkọọ ya ọ na-ada ka ị mara ihe ọ na-ada ka ị mara ihe mana ọ bụrụ ha na ịma na ị chọrọ ịza afọ igbo ịzabịa asịrịokwa na afọ oyibo adọrọ mma na ịchọ ịza afọ oyibo itinye afọ oyibo gị na-aza mana achọọ ịkpọ gị afọ igbo gị si kpọọ gị afọ igbo maka na ọ nwere ndị bụ ka ha si wee too ihe nna ha kpọgide ha ị na-achọzi ka ịza afọ ọzọ dị ka a mara onye ọrụ nna gị bụrụ na ọmụgho na-akpọ gị Antoni na-akpọghị payọs ije ka ịjazie ihe ọzọ na ihe emezi mbụ iweta afọ igbo gị tinyekwa na nke oyibo gị a ka wee mara gị onye kpatara na ya afụ mmadụ na ahụ anyị m payọs anyị m ọwụ na ụzọ asọ anyị m anyị m anyị amazie ihe na-eme hmm. Igbo dị omimi anyị nwa bụ ndị Igbo bikonu bikonu ayịyọ ka nna ajọkwa n'ụlọ asị afọ onye na-edu ya hmm. na aṅụ na ngwọ na nkwụ na-abịa ndị Igbo Igbo bụ Igbo ndị njem mmụọ aha mbụ Albert Kalu aụmụnya m steeti I'm a proud Igbo man. Awụ m onye Igbo eji ya na-eme ọnụ, ama eji si awụ onye Igbo eme ọnụ. Ifinye legawo Igbo amaka memetụkwa TV gị ọha hapụ ya ọ Igbo amaka Ifeanyị na ogbu ọnwa ka anụwo Igbo amaka Igbo amaka ndị Igbo amaka hmm, ndewo ifeanyị nọ akụkọ ya taa bụ afa na n'ala Igbo ọ na-adịkwanụ mma ka onye ọbụla mara afịa nyobanye anya ọfụma mara ihe afịa pụta ma na-aza zasie enyi ike ee biko igwe o nwegasịrị afa ndị ụfọdụ m ma mgbe akpọ ka ịkọwatụlụ anyị ife afọ anwapụta dịka ada dịka ngozi chukwuka nnaemeka ike afamefuna nso chimusom ka kwụsịgodo ebe anwa maka na ọ dị ọtụtụ ihe menụ bụ na dịka nzukọ agwa na-apụ onye na-edu gwa gị na afọ ọbụla abalị onye nwere ihe mere eji wee baa ya n'abalị mmadụ ada ine anya efu na onye abalị ada bụ ya bụ ada na ezinụlọ ahụ ọ bụ na onye ebu ụzọ wee mụọ ka ọ nwaanyị ebu ụzọ mụ nwaanyị ebu ụzọ mụ na ezinụlọ bụ ya bụ ada ezinụlọ mana ọ bụrụ na na-efu na onwe nwaanyị ọbụla ebu ụzọ mụ bịa nwee nke na-esu ya jebaa nke na-esu ya ada ị mara na ihe ndị oyibo na-akpọ question mark dị na ya hmm. ihe ọ bụ bụ na nwaanyị mụrụ nwa mana nwa ime izizi ọ tụrụ nke nwaanyị ahụ na nwoke ekwetara na ya mụrụ nwoke na-ene anya na ike n'ibu afọ ime abịa ma ọ bụ ike na ọ nwere okpe na-akpa na nwaanyị yiri m na ọbụrụ m mụrụ nwa amụwazia nke abụọ one ya anya ọ sị na nke a bụ ada m hmm. ada nwaanyị ya na nke izizi ya hụrụ ada ka eke ya esiba nke ọ ya nke a ọ sị ya na achọkwana ka anyị bọsasịba nwaanyị emechie ọnụ maka ụmụ ihe mee nwoke na-amụ nwa izizi nwa nwoke afọ ya bụ uche afọ nwoke bụ uche ọ ya aba nwa ya ahụ uche nwa izizi ọmụwa nke bụa baa ya uche n'ọwụ nke a ya bụ afịa ma ọ bụ rapụ nke izizi nwa nke bụa kpọba ya ome ka nne ya ihe ọwụmụ na nke izizi ahụ na ịmụrụ ya mana m amụrụ adịrọ na ọmụmụ mụrụ ya amara m ebe ozi ọ bụrụ eme ka m n'ọwụ nke ịbụọ a na-eme ka m ọ ya bụ ome ka nne ya ọ ya bụ na nwoke rapụ nwa izizi ya baa nke ịbụọ afịa etu ahụ nna m bụ Lawrence ọbaa nke ọmụa nwa izizi baya Lawrence mụa nke ịbụa baya ya afọ ọzọ mana ọ bụrụ na ọmụ nke izizi ọbara baa Lawrence mụa nke ịbụa je baya Lawrence ịma na ọ nwere question mark biko igwe chekwa hmm, ka nnọzi hmm. mana enwego n'ezinụlọ ndị bụ na ha amụta nwoke nke izizi mụtakwa nwoke nke Igbo ọ bụrụ nke ịnọ ka onye ahụ bara afịa ọ na-aza junior gịnị mezi ọ pụtazi ihe mere ihe mbụ na ọ nke izizi ọ naghị anya oyirie ọmụa nke bụ oyirie ọmụa nke ịtọsi na enu m ọba ya na ọghụbụ junior ọghụbụ m ọghụbụ onye yiri m ọ ya ka ọ ji ebe afịa ọ bịa tolite ine anya ifu na-ewe eziokwu na nke a yirie na nke eyi na ndị eyirie nke ahụ ikpe dịrị di na nwunye ahụrụ anyị akọwa na mụ na ha nọrọ ebe a nọ wee ọ pụtazi na ọ bụrụ ya m ọ bụ ọkpọso nwaanyị ma onye mụ nwa nwoke amara onye nwoke na-eru e na-enwe nwa bụ n'ọnụ ọ na-asị na ya bụ nwa m nwaanyị na eghe anya ọmụrịa maka ọmụ onye mụ nwa ọrịa kpatara n'akụkọ m gwara gị n'oge gara aga sịghị na nwoke nụrụ naanị eke oke wee sị na nwoke ọbụla ji ụmụ ụmụaka ịnọ ya bịa na lọndọn ka enyi ofu ka ofu nnukwu ụnọ ka ihe biso gị ọ bịa ụlọ iji ụmụ na-abụ ma ịtọ enye gị flat nwoke ji ụmụ ịtọ o kwuo ofu owere na onwere nnukwu ụlọ o gbawata wee si nwunye ya ya biko na onwe ihe ya chọọ iyi ya nọọ confession mana confession ahụ ka ọ wụzi ka ya were ya ka ha wee dozie ndụ ha ọsị ya kedu ya ya biko na onwee nwa ya mụ n'ilo ya gwara ya mana eje kpọta ya kpọghata tinyere ịtọ ọnụnwa amụ ebe a ozu ya nọ ha wee je gọọmenti ezigbo ụlọ nwaanyị si na ọkwa ezigbo ihe ka ọ bụ na ọ bụ ya eji ekpọta o wee gbaga je kpọta nwa ụmụ n'ilo wee kpọrọ kpọrọbata ụmụ ya fọdụ abụọ ọsịa kedu ebe ofu nọzi ọsịa na ya akpọgagori onye mụ ya <laughs> onye mụ ya bịa kpọrọ na ọ bụrụ sọrọ nụ ihe ahụ ogugo ahụ akụ nwoke mụ ya bịa kpọrọkwa ya bụ na etu ahụ esu mụ n'ilo ka ya bụ ọ wụso nwaanyị <laughs> ọ wụso nwaanyị ma onye mụ nwa tụ nwaanyị ma onye mụ nwa nwoke a mara onye m nwa ya kpatara na ka nsụ ghara ịna okwu na onye mụrụ nwa izizi mụọ nke ịbụa bịa nke ịtọ wee tụbu ya omeka nne wee baa ya junior wee baa ya bịa nọ nke a bụ nke o doro anya na ọya mụ hmm. dị n'afọ nke ahụ eh, kedu afa nke ọzọ anyị gụrụ mm, chinonso chinonso chisom anything ihe niile ahụ na-efu n'afa akpọ chi chiwu chineke olise bụrụ ụwa isi e na chukwu nọ nso ọya na chi nọ nso na chukwu nọ nso ịbara nwa bụ ume ọmụmụ hmm. ihe ndị igbo na-akpọ ume ọmụmụ ume ọmụmụ na-eme nwaanyị o wee mụọ anya niile ọ na-ene bụ nke a ya nọ ka ọ na ọma anọkwa ume ọmụmụ emegwu nwaanyị ihe ume ọmụmụ bụ ịmụta ọnwụrụ amụta ọnwụrụ ya ka a na-akpọ ume ọmụmụ mgbe oje abachi nọ nso ọchukwu nọ nso bụ n'ihi na-achọ nwa nwoke iwe kpegide ekpere kpegide ekpere mụọ ya ọ bụrụ nwoke ike na-echi gị ọ ya bụ mgbe ụbọchị fụ nwaanyị aba nwaanyị kene echukwu chukwu nọ nso chukwu ebuka ekene dịrị chukwu ihe niile ahụ na chineke lụrụ m ihe nchọ wee baa nwa na ọchukwu chukwu nọ nso na ekene dịrị chukwu na kene chukwu na kenebe olise ehu na ịbọ ya ọ bụ ofu ife na eh, ka m si yọọ chukwu na chukwu odu m ebi chukwu ka m si wee yọọ chukwu ka o si wee meelụ m ayọm chukwu nwa nwoke m chukwu nwa nwaanyị o meelụ m etu a ọ ka nsi wee yọọ chukwu mana ịbịa ha na chukwu dumebi ịma na-enwego nsogbu na ezinụlọ hmm. nsogbu ezinụlọ dị n'iche n'iche nsogbu na nwaanyị amụtara nwa na-ewu ka ewepụ ya ka a chụpụ ya ọkasị nsogbu nne di hmm. na ụmụnne di a na-achụ nwaanyị ka a chụpụ ya na ọya ana na ọ mụtara nwa nwoke na ọ mụtara nwa na ọnwa nwe ha ka o esi na amụrụ anyị sọ nwaanyị sọ nwaanyị nwaanyị atụrụ ime nwa ọmụrụ nwa nwoke ọbaya na chidum ebi hmm. na wee bi ebe a na ihe niile ha nkata niile ha kpa ka ha wee chụpụ m na-efugo na chidum ya bụ afọ ọbụla a na-aba n'ala Igbo nwere ihe ebu n'obi wee bịa kenewe Olise Chineke Chikunwe Chinwe Chinwe Ifu nwa ga-abaghachi inwe enwere ike ịmụ nwa jadi jadi ncha n'isi ụmụ ọhịa na-aya nwatakịrị awụghị yaba nwa ori afọ ya ka aya ụka nwatakịrị a ya anwụ awa ebulie esi ebe a bulie esi ebe a bulie esi ebe a ebugide ya e ya ichukwu mee ebere abaya abaya na ọchịkwu nwere it's like dedicating the child to God n'ọchị na ọchinwere o nwere ike ọ bụrụ ume ọmụmụ na-eme nwanyị ma ọ bụ atụ a na amụrụ emegide emegide ya wee nweta nke a wee mụọ ọmụọ ya o were chineke n'ọrụ nwe nka chinwe chukwu nwe bụ ya bụ chinwe chukwu bụ ya uchi ọ ya ka a na ihe niile aka o nwere afọ ọbụla ịfụ abalị mmadụ na n'ala Igbo enwere ihe ji wee baa ya ihe niile a na-aba n'afa na-aga nedo anya n'ebe Chineke nọ ma ọ bụ ịkọwa nsogbu ma ọ bụ etu ụbọchị si wee dị n'ezinụlọ hmm, ma ọ bụ ihe nwaanyị gabiga ma ọ bụ ihe ya na di ya gabiga ọya na-ebute afa hmm. ọ dị egwu igbo bụ igbo unu anụgoni ya n'ọnụ igwe ga okoye n'afọ onye na-edukwana ya bikonu ndị igbo ka anyị mewekenenụ ka ndị anyị bụ anyị bụkwanụ ndị juru eju wee bara abara bụrụ ndị eji etu ọnụ nne na nna na-achọ ịba nwa ha afa bikonu n'ezie na anya ama a na anya ụnụ na mmiri wee gwụọ nwa afa maka na afọ onye na-edu ya ọ gwụchagokwa ka ọha ha n'ọnụ chineke mezie okwu obodo igbo ndị m ji eme ọnụ igbo ndị m ji eje mba eziokwu igbo amaka nụ si n'ọwụwa anyanwụ ruo n'ọdịda anyanwụ igbo bụ oke mba chai enweghị atụ nwanne enweghị atụ ebe ọbụla ịnọ n'elu ụwa lee ụwa ị ga-amata na nwa afọ igbo bụ agụ